Come, Holy Spirit. Seed Time and Harvest Media presents to you God's Word, which is capable and living for life transformation. May the Lord bless your heart as you encounter His Word. Remain blessed as you sit back and listen to these divine instructions as the servant of God brings the word of life. In Jesus' name, Amen.

Let no man, let no woman here return the same casual way he came. ka ọ ghara iji nwoke ọbụla ma nwaanyị ọbụla nke ga anaghị echi di ya n'otu ọ dị. Father, several that came in here sleeping, surely wake them up. Nna anyị ọtụtụ ndị bịara ebe a na-atụ oru ụra mee ka ha teta n'ụra. All that came bound. set them free. whichever sector of their life that is bound. akụkụ ọbụla on this altar. we pass a decree. Eh, eh, eh, we set you free. it is part of our commission. Oh, to set captives free. ịtọpụ ndị ekere agbụ n'agbụ. so we set your destinies free. anyị na-atọpụ akara aka gị n'agbụ. we set your marriage free. anyị na-atọpụ alụmdi na nwunye gị n'agbụ. we set your ministry free. anyị na-atọpụ ike ozi gị n'agbụ. lord grant us widened opened heavens. onye nwe anyị nye anyị eluigwe nke dị ọcha nye onye. go beyond mercy drops give us showers. onye nwe ike ọbụna nnweta nke ebere nye anyị ozuzo mmiri nke ngosi. one on others you are touching you are calling you are delivering pass nobody by. mgbe ị na-emetụ ndị ọzọ aka onye nwe anyị agabiga na mmadụ ọbụla. we commit this day into your hands. anyị na-ewere ụbọchị taa anyị pere gị n'aka. take the steering. were ihe azụ anya ụgbọala drive the chariot nyaa ụgbọala achieve your goal mezuo ebumnobi gị and take the glory nara otuto niile rebuke the devil for our sake baara ajọ onye ahụ mba n'ihi anyị rebuke his agent for our sake baara ndị ozi ya mba n'ihi anyị in jesus christ name we have prayed amen church this morning esimpanyi mọ nkototo a is to be mighty through God. bụ n'iji ike site na Chineke. mighty through God. ịdị ike site na Chineke. mighty through God. ịdị ike site na Chineke. it is a very simple key but our generation are missing it. ọ bụ isiokwu dị mfe mana ọgba anyị a na-atọghị atọ. the weapons of our warfare are not carnal. ihe agha nke ibu agha anyị abụghị nke anụ arụ. but mighty through God. mana ọ bụ nke dị ike site na Chineke. As we share on this, I will encourage you to open your spirit again dịka anyị na-ekerịkọta na nke a anyị na-arịọ gị ka imeghe mmụọ gị second samuel 127 samuel nke abụọ isi nke mbụ amaokwu nke iri abụọ na asaa how are the mighty falling ndị ike ha si anya wee daa and the weapons of war perished ihe agha nke agha wee laa n'iyi Second Samuel 1:27. Samuel nke abụọ isi mbụ amaokwu nke iri abụọ na asaa. How are the mighty fallen? Ndị dị ike ha si anya ada. And the weapons of war perished. Ihe agha nke agha laa n'iyi. The wisdom to glean from this place is very simple. Amamihe nke a ga-enweta na nke a ọ dị mfe human beings mmadụ from generation to generation site n'ọgbọ ruo ọgbọ has always been weapons of war na-abụ ndị bụ ngwa agha nke agha good when we talk about weapons of warfare mgbe anyị na-ekwu maka ngwa agha nke agha it's not the normal AK-47 and the buffers and bombs and mortars that you know. Ọ bụghị nke egbe ọka na oyibo dị iche iche nke anyị maara. It is God finding a man. Ọ Chineke ịchọta mmadụ. God finding a vessel. Chineke ịchọta ngwa ọrụ. And that vessel being willing to yield. Ngwa ọrụ afọ ngwa agha afọ bụrụ nke nwere mmasị ihechasia onwe ya when the vessel yields God himself who is the forger of weapons will work on that man. ihe agha ahụ ọ bụrụ na o nwee mmasị ihechasia onwe ya chineke ahụ bụ onye na-akpụ ngwa agha ga-akpụgharị ya otu ọ chọrọ ya. there is a work God must do in a life he wants to use. o nwere ọrụ chineke na-agaghị elu n'ime ngwa ọrụ ọ bụla oge ji wekwara ngwa ọrụ. This is where people normally misunderstand God. Ẹ̀bá àbẹ̀wò ọ̀tọ̀tọ̀ mmadụ na àwọn ọ̀tàfẹ́ Chineke. Even the captain of our salvation Jesus Christ. Ọ̀bụna ọ̀chịagha nke nzọpụta anyị bụ Jesus Christ. God did not spare him. He still passed through this process. Chineke wezụgharị ya n'ihe a ọ dabigara ọrụ n'ụzọ dị otu a. The word of God that cannot lie. tells us that he learned obedience by the things he suffered. If God did not spare Jesus, who have no sin to confess, he will also not exempt us oh, who were born in iniquity people think and they uh, relate with Jesus in that mindset that God is a wicked God. ndị mmadụ na-echekwa otu a ma na-ewekwa chineke otu a na chineke bụ chineke gbara ajọ look at the way he's dealing with me lee na otu o si emeso m the reason is because we think that god can only be good when he gives us jeep anyị na-eche ihe nke a bụ na anyị na-eche na chineke that God is good That when He gives us cars. You know, furnish our wardrobe. Ìfẹ̀rẹ̀ ayé bẹ́ apá iná àdé. And then we are healthy. Àrò àdé ayé máa ń kọ́ mọ́. We are building houses. Aya náà ló ń ọdún ṣíṣe. We are wearing wonderful shoes. Ìwé akókó ń di ṣíṣe. Yeah, yeah, that's when God is good. Mgbà àkàyè na ẹ̀fẹ́ na Chineke dị mma. The reason why you believe that kind of system. ihe kpatara iji wee kwenye ụdị ihe dị otu a is because you are ignorant of too many things about the word of God. ọ bụ n'ihi na gị onwe gị bụ ama banyere ọtụtụ ihe dị iche iche n'okwu Chineke. When God wants to bless a man, he doesn't give that man money. Mgbe Chineke gosie mmadụ, ọ bụghị ego ka ọ na-enye onye ahụ. If you take time to study the father of our faith. ọ bụrụ na ị were oge wepụta oge gị wee mụọ maka ndụ ndị nna nke okwukwe anyị you will discover that God didn't give him children. ị ga-achọpụta na chineke eburu ụzọ chinyere ụmụaka it was just a calling that came on him. ihe o nyere ya bụ ọkpụkpọ oku. and his calling was was one kind calling like that. ọkpụkpọ afọ akpọrọ ya nwechara ka o si dị get out that's the way King James put it. ọ si apụọ n'obodo nna gị. can you imagine get the out. ọ si akwakọrọ pụọ n'obodo nna gị. if it were you you will deem it an insult. ọ bụrụ na ọ gị nwa ị ga-ewere ya n'ọmkpali. but that was how that thing came on that man. ma na otu a ga-eso obekwasị nwoke a. get out ọsẹ ẹsẹ ẹ bá a fọ. from your kindred. sínú ụmụnna gị. from your family. sínú ezinụlọ gị. unto a land. gaa n'ala ọzọ. that I will show you. ebe m ga-egosi gị. the man foolishly agree. onye a wee na-agadi ka onye iberibe onye amachara ihe ọ na-eme. and then the word of God said it was counted unto him as righteousness. akwụkwọ wee sị na nke a nye ya n'ezi omume. that agreement with the utterance that came. nkwekọrịta bụ nke o nwere nye okwu ahụ nke a gwara ya was credited to him as righteousness. Báàbò rẹ̀ yẹ ya ní etí ọ̀mọ́. You need accurate knowledge. Ìwé nígbà tí iná ngọta tọrọ àtọ. Biblical knowledge. Ngọta nke akwụkwọ nsọ. On how to carry what God has done. Otu ga-esi wee were ihe a Chineke mere na ndụ gị. Don't misunderstand. Aghọtaghịkwana. If God hears you, to God be the glory. But what God is looking for is an army. na Talking about army. That is what God is looking for. Chineke na If God fails to achieve it, this meeting is a wasted meeting. ɛyɛbɛrɛ na mezi mmaa na ebien bi kyinɛ kana yɛ mɛ na all our sitting here is useless. mmaa na ɔbɛka yɛ ba abahunkye. God did not just gather us here for you to fall down on the dust and rise and then return back a civilian. ɔbɔ yi kyinɛ ɔta yɛ ba ka ɛ da n'aja ebie bɔbɔ na ɔnyɛ nkete nke ebo. whatever reason that made God touch you. ihe ọbụla kpatara chineke ji metụ gị aka a. let that reason come to pass. wee ka ihe a bịa na mmefu. but when you rise up from falling. na mbubi na ịnọrịla gị rise up a soldier. bilie onye agha. and soldiers are made they are not born nobody is born a soldier. ndị agha bụ ndị e mere ka ha bụrụ ndị agha o nwere onye amụrụ mụọ ya onye agha. the literal soldiers you know. ndị agha nke ụwa anyị maara. were one civilians. ọ bụ mgbe ha bụ mmadụ ndị nkịtị. some of you here. your brother younger or older may be in the army. ụfọdụ n'ime anyị nọ ebe a nwanne gị nwoke nke maọbụ nke okenye bụ onye agha you know when he was with you. ịma mgbe na-anọ. but suddenly we call him a soldier now. mana ugbu a na mberede ya onye agha. how did it happen? kedu o si mee. something happened to him that has not happened to you. o nwere ihe mere ya nke na-emeghị gị. i'm saying this so that when the dealings of the lord begins in your life don't complain. ana m ekwu nke a ka ị wee nwee ike ghọta mgbe chineke malitere imezuobe gị iwọta kí alẹ́ wọta. how are the mighty falling? and the weapons of war perish. ndị dị ike asị aṅa wee daa ihe agha ala n'iyi. my emphasis is still the same men are God's weapons of war. ofu ya na-ekwukwa nka na-ekwukwa na ụmụ mmadụ bụ ngwa agha Chineke ji alụ ọrụ. when Saul fell. Jonathan fell and several army of Israel fell. David raised a lamentation. Mgbe Sọl dara mgbe nwa ya bụ Jonathan dara na ndị ọzọ dị iche iche Chineke ọbụla site David weliri olu ya wee kpọọ mkpu. He called those men that died weapons of war. Ndị ahụ dara ka ọ kpọrọ ngwa agha nke agha. A human being. a being like you like this we are called weapons of war when they died david cried david david said weapons of war are perishing david the problem with david was not sword it was not the arrow and bows. nsogbu david nwere abụghị maka mma agha ọ bụghị maka ụta ọ bụghị maka ube it was men in the army that died. ọ bụ ndị abụ na-ebu agha nọ n'agha nke rụrụ m. the civil service. ndị ndị na-arụ oyibo. the academia. nke agụmagụ agụmagụ. the business sector. ndị na-azụ afịa families ezinụlọ dị iche iche in christendom nọ na ezinụlọ nke chineke are full of civilians jupụtara na mmadụ nkechi because there are no more forgers of weapons n'ihi na enweghịzi ndị na-akpụ ngwa agha there are no more smiths enweghịzi ụzụ ndị ụzụ all the men of god that are in this meeting please listen ndị ozi chineke nọ n'ọgbakọ biko gee ntị the most important thing to god about your calling. ihe kacha chineke mkpa n'ọkpụkpọ ịkpakpọrọ gị is to become a forger of weapons. kì bụrụ onye na-akpụ ngwa agha dị iche iche. war is charging at our gate. ahịa na-ama jekejeke n'ọnụ ụzọ ama. let's not gather people sunday after sunday and we entertain them. ka anyị ghara ịdị na-achịkọba ụmụ mmadụ site n'ụbọchị ụka nke ala ụbọchị ụka nke ọzọ na-emeghe obiọma. that is why church could not bring out combatant red-eyed army. ọ n'ihi nke a kpatara na nzukọ dị iche iche enweghị ike ịchịpụta ndị agha anya ha na-acha ọbara ọbara. the problem is pampering. ọ n'ihi na anyị na-agụgụ ha aka. pampering. anyị na-agụgụ ha aka. and the reason why we pamper you in fact we over pamper you. ihe kpatakwara ji na-agụgụ ha aka nke bụ na na-agụgụ aka nke ukwuu karịa otu o kwesịrị. the reason why we pamper you is that our our our vision has been distorted. Yemmasara anyị ji were na-alabụghị aka otu a bụ n'ihi na ọhụụ anyị abụrụ nke agasara. Many of us are in ministry just to parade crowd. Ọtụtụ n'ime anyị bụ ndị nọ n'ije ozi n'ihi na anyị chọrọ igwe mmadụ. And our belief now is that more crowd, more offering. Nkwenye eh, anyị kwenyere bụ na ma ọ bụrụ na anyị enwe igwe mmadụ anyị nwee ego. And more offering, more offering, more big man of God will become. na na-enye na-enye karịa nke na-eme ka ndị nnukwu ozi ndị ozi chineke but church should be a training ground where armies are raised mana nzukọ kraịst kwesịrị ịbụ ebe a na-azụ ọzụzụ ebe a na-azụpụta ndị agha let the men of god hear my voice ka ndị ozi chineke gee m ntị become a smith bụrụ onye ụzụ a smith onye ụzụ ọkpụ ụzụ a smith onye ọkpụ ụzụ when you teach bible as a smith. mgbe ị na-akụzi akwụkwọ nsọ kụzie ya dịka onye ọkpụ ụzọ when you are doing deacon and deaconess deacon that thing to raise an army. mgbe ị na-eje ozi gị dịka onye na-enye aka onye otu ozi nke chineke n'ụlọ ozi mee ya dịka onye agha. I I read my bible I marvel. ana m agụ akwụkwọ nsọ m ọ na-ejikwa m anya. how quickly otu o si ọ bụrụ ihe mere ọsịsọ. in the in the acts of the apostles. n'ime akwụkwọ akwụkwọ ndị ozi. somebody will just get born again. na mmadụ ya abụrụ ya mụrụ ọzọ. within some intervals. mgbe na-ete ya aka. short while. n'ime okpobere oge. this man. nwoke ahụ. is a powerful soldier. ọ bụrụ onye agha dị ukwuu. I look at Stephen. e nyere mmadụ ka Stephen anya we didn't have details about his follow up and all of that. ọ̀hún lè tẹ̀sí ẹ̀kọ́ wárí ayé ìtẹ̀sí wáyé ayé ọ̀sùnsùn. but that man was an army. màmá wọn ká òwò ní àyà onye agha a powerful one. onye agha dị ike. when the truth he carried. mgbe eziokwu a nke anyị na-ekwusa. attracted persecutions. mgbe ahụ o wetara ya mkpagbu. he was to face the Sanhedrin council. ọ bụ onye chere ndị ọkachamara nke iwu the movers and shakers of his time. ndị bụ ndị okwu na-ada ụda n'oge ahụ. they said bring that boy. asị kpọtakwa obere nwa a. we are hearing about what he saying and talking is a confusionist. ihe ọ na-akọ eri na-etigharị ndị mmadụ anya. they arrested him and brought him. ha kpọta ya bute ya n'iwe ọrụ. they said excuse me can you talk let's hear what you have been teaching us and now. ihe anyị na-aga akọ eri ebe ndị bịa kọọ ya ebe a ka anyị I marvel. o juru m anya. at how that man. otu nwoke ahụ so suddenly na mberede knew the history behind our faith. òwe òtútù ó mara na mberede akụkọ banyere okwukwe anyị. he began where the bible began from genesis. òwe na-achị ya je bido akwụkwọ ebe akwụkwọ nsọ bidoro n'akwụkwọ mbụ nke akwụkwọ. and he was analysing these things. òwe na-enweghị okwu okwu. analysing it. na-enwe ya nkeji na telling these men the history. na-agwa ndị okenye a ntọala ihe anyị. behind his faith. ihe gbasara okwukwe anyị he did not turn to accuse Peter. ọ̀gbẹ́ni ẹ̀ka wẹ̀ gbé Peter dìbò. na Peter alápòtánù. ọ̀sẹ̀ Peter ewu ọ̀ nà no there was nothing like that. ọwọ́ yẹ di ojú à he was a soldier enough to face them. onye ahịa kwunokwu ya abụọ ijide ndị a. Peter was nowhere to support him. o nwere Peter anọ ịbịa kwụsịrị ya ọnụ ya. he occupied that territory for God. ọ nọ ebe a nọchere nọchite ya anya. how was he made? kedu otu esi wee zụpụta ya. what did they teach you? gịnị ka a kụziri ya? that bestowed this kind of rugged faith in him. nke kpaliri ụdị okwukwe siri ike dị ike otu anyị na ya. he was very very confrontational he did not preach to pamper these people. ọ bụ onye nke na-ama ndị mmadụ aka n'ihu okwu nkwusa ya abụghị nke imecha ha ofe ụtọ. from abraham to jacob to isaac da da da da da da he into Jesus Christ. Site n'Abraham We have you sitting down in the church you don't know the history around our faith. I nwere ndị ntorobịa other time some years ago we took time in the ancient part we taught you the rudimentaries and the fundamentals of our Christian faith. The is rioted. N'oge gara aga anyị wepụtara ohere wee kụziere gị ihe gbasara ya ụzọ nke mgbe ochie ahụ wee wepụta ohere ohere ahụ kụzie ihe dị iche banyere okwukwe anyị nzukọ dị iche iche wee ma jijiji make me shock you ka mma gị aka n'ihu if the mainline churches ọ bụrụ na ndị bụ ndị nzukọ amara, aha ha have stayed in the faith of our fathers. nọgidesiri assim, ike n'okwukwe nke nna anyị ha. God would not, would not have raised Ven of Hebron. enwere anya chineke aka kpọlitere ije ozi nke vel of hebron there would not, not have been anything like this aka enweghị ihe dị otu a god is just doing like this looking for a helper because there are bundles of disappointment. chineke nọ na-ebi aka na-apị aka na-achọ ndị ga-enye aka n'ihi na enwere ọtụtụ nlalịpụ chineke nọkwado look at you how old you have been inside church you, you don't know what the bible says about giving. n'elu gị nwa ọtụtụ ọrụ onye nọgoro na nzukọ kraịst ịmaghị ihe banyere onyinye you don't know restitution. ịmaghị ya na-akpọ ime nkwụghachi. you don't know it. ịmaghị ya. you don't know the standard of marriage. ịmaghị ogugo chineke debere maka ịlụ di na nwunye. that's why 98 out of 100 so-called christian marriages are dancing ya kpatara ya dị ka iri iteghete na asatọ n'ime alụmdi nwunye ụmụ chineke mmegbu ichiche na-adagharị adagharị there are places in the bible that if god comes down now and tear them out many marriages here will break many wives will leave their husband. ọ nwere okwu otepe n'ime akwụkwọ nsọ ọ bụla chineke gbadata ugbu a wee dọkapụsị ya n'ime akwụkwọ nsọ ọlụlụ ọtụtụ alụmdi nwunye ga-agbasa but this man, they knew history mande nke a ndị nke ha maara ntọala ife niile. they knew what they believed because they were taught. ha maara ihe ha kwere n'ihi na ọ bụ ndị azụ. they were grounded and rooted. a kụziri ha ihe nke ọma ha enwe ntọala. they were shallow. mana anyị dị ghara some of us here are busy year after year doing nafana. ọtụtụ n'ime anyị nɔnɛ ɔtɔtɔarɔ ne mɛ ladu akala nkɔ bɛ. like that year after year and you are aging and you are dying and you never raise the question. na-eme nke a site na awa rụrụ ọrụ nke ọzọ inye aka nka na-eme okenye ijubere onwe gị ajụjụ simple question ijubere onwe gị ajụjụ that will provoke your thought nke reason where ịkpanye akọ na uche gị ka isi echiche ọhụma something like this ihe dị otu a is this christianity ihe ahụ ọ ikpere chineke was this the way our fathers went and they were powerful? otu a ka ndị kpara ọsọ okwukwe a na mbụ si wee kpee ha wee dị ike n'ime nwanyị. even virgin mary was used of god because of the way she carried herself. ọbụna nwaanyị a bụ virgin mary bụ nwaanyị nke jikwara onwe ya nke ọma chineke were ya gbara ngwa ọrụ. and many girls that are inside mary league nowadays disverging themselves at the age of eight. ọtụtụ ọtụtụ ndị nọ na otu ndị otu mmeri bụ ndị nke na-ewepụghị ha ji wee bụrụ nwa agbọghọ I don't know what has happened to our generation. amaghị ihe mere ọgba anya. so the goal of this mirror is for God to raise an army. We are bringing you back to that issue. ebumnobi nke ije ozi nke miri a bụ ka chineke ọrụ kpọlite gị dịka onye agha Are you following? Ị na-esonye ihe na Okay, say amen. Amen. That is the goal of Mire. Ihe a bụ ihe kpatara If all of us here rises as an army, we will overtake Nigeria. Anyị nche n'ebe a, anyị binye dịka ndị agha ugbu a, anyị ga-ewere obodo Nigeria. And I'm trying to tell you that it is not going to be palatable so that when the battle begins to rage. riot oppositions. mgbe agha malitere ịtaba n'akụkụ nke gị mmetụta don't ever rise and accuse us. we are we are not deceiving you here. we are not. can you imagine how terrible it will be. When I play for us to gather all of you here for seven solid days. It's Ìjùpọ̀kọ̀tà yẹn ń jẹ báyẹn ní ká ọbọ̀ṣà South Rock. To deceive these souls. It Ìdílé ọ̀ọ́líà màdúgbìlẹ̀ ìgbọ̀mọ̀dà. The kind of judgment that God will bring on us. Òǹdí bẹ́ẹ̀ Chineke gẹ̀wò tani sí àyè. But if we have not deceived you but have taught you the truth, and you still go out there to do otherwise, if you die in your sin, your blood will be upon your head. Mọ̀ ọ́ bú na ayé àwọ̀rọ̀ gé ayé ni lè yé ìwé ẹ̀kọ́ lè yé yìí ṣe ọ̀bàrà gé yàrá ní sìkì. For jars of weapons. Ndị na-akpụ ngwa agha were there. Ebee ka ha nọ? Where are pulpits? Ebee ka ebe ikpe sokwusokwu Chineke? Where among us here will rise in this meeting and say. I will be a smith. onye n'etiti a ga-ebi sị aga m abụ onye ọkpụ ụzụ. my ministry will be a smith. ije ozi ga-abụ ebe a na-akpụ ụzụ whether you are called to be an evangelist. n'eboro onye ọka ozi ọma. you are called to be an apostle. n'eboro onye isi ozi ọma. you are called to be a teacher of onye nkuzi nke okwu chineke. or you are not called even to be a puppeteer. you are not called to be a puppeteer. anya akpọtara gị ka na-eje ozi ebe kwusa. but you are a child of God. mana ọwa chineke ka ị bụ. and you are a nurse. ịbụ onye ozi you are a driver ịbụ onye na-anya ụgbọala you are a pilot ịbụ onye na-anya ụgbọ a lecturer ịbụ onye nkụzi onye na-akpọ onye nkụzi ịkpụ na-akpọ we need wisdoms on how to do these things anyị chọrọ amamihe otu ga-esi ihe ndị a islam is overtaking the church ndị alakụba na-achọta were obodo a occultism is overtaking the church mgbanse otu nzuzo na-ewere obodo homosexuality is overtaking the church ọ bụla nwoke na-akpọtụ nwoke yi ibe iko na

He said, Sir, somebody asked this kind of question in our Bible study. Oh, oh, and I would like you to put mouth in it. He said somebody did like this and asked a question. Let's be sincere. Okay. The, the, the, the, the, the, the person said oh, he went uh, on evangelism and won a soul. O wee sị na ọ gara ọma wee ritakwuru obi n'uru. He won a soul. Ritakwuru obi n'uru. When we say win a soul, it may sound cheap to you. because you don't evangelize. if you do evangelize you will know that it takes grace and mercy to win a soul. ọ bụrụ na ị na ị ga-ama na ọ na-ewe amara na ebere ya were chọta. that's why every Christian is a precious soul. onye kpachara onye nke kraịst ọbụna bụ onye dị oke ọnụ ahịa n'anya chineke. about money is not about your education. ọ bụrụ maka ego gị ọ bụrụ maka akwụkwọ. you are precious because you are precious. ị bụ onye dị oke ọnụ ahịa n'ihi dị oke ọnụ ahịa. so this person i don't know whether sister or brother won a soul. nwanne adị otu a wee chekwa obi and then brought that soul into the church. kpọbata mkpụrụ obi anya n'ezie. the church corrupted the soul. izuko akpọbatara n'ime ya the first day the first day he attended service ụbọchị mbụ ọ gara nzukọ over thirteen thirteen different offerings ọ bụrụ ụbọchị mbụ ọ gara nzukọ ọ bụrụ na enyegidere onyinye ihe dịka ugboro iri na atọ ma ọ karịa and he turned to his father in the lord o wee nye onye kpọtara na nzukọ anya and said would, would they preach? ọ sị ọ na ha agaghị ezi ozi ọma ebe a in other words this little baby is hungry for milk. obere nwa agụ ara na-agụ ya and the man in charge ma nwoke ịlụnyisi never bother to care about the babies. onye ịlụnyisi ọwụ gbasara ya maka ndị na-anwụ ara. even if he care does he have milk. ma ọ bụrụ na o metụrụ ya n'obi o nwere mmiri ara ọ ga-enye. we have leaders we dry the breast. anyị nwere ndị ndu mara ara ha kpọrọ kpọrọ. it is terrible for a leader to have dried utter. onye chegburu onwe ya na onye ozi enweghị okwu ọ ga-enye. when will they preach. David asked Akusa. At the end of the day, the man stood and said that uh, every other activity has overtaken the word of God. Let's share the grace. N'ikpeazụ nwoke a webi ya wee na mmemme a karịa nweweligo ọnọdụ okwu Chineke. And this newly uh, this new convert. Nwatakịrị a chagharịrị ọkụ omume nwa. Turned to the father and said. O wee jikọọ onye ahụ kpọbata ya. I don't think I can survive here ọ̀wọ́sẹ̀ bíko ọ̀dọ́ ọ̀kàrùn dàbí ń bu ẹ̀dá. which other church. ṣé church ọ̀sọ́. will fit me. ẹ bá ta sùn. and the question the person raised in the classes. a sì fi ọkọ̀ ọjọ́ wẹ́ sí. where will I send this one. ebe kanga oje kpulobia. so the greatest attack now. nnukwu mmekpa arụ ahịa isko na-enweta ụgbọ karịa. it's like convert can no longer survive in the church. wọ́n dàgbà ṣe na ní chale wọ́n pé wẹ́sì kìdí wọn kùtù wọn ni méjì. that's why I am challenging all of you that are my spiritual sons and daughters that are running you are doing church you better wake up. ọ̀rẹ́ na pẹ̀lú ìwé náà ma ń ra ká gbogbo ń mú mú ní ilé mọ́ àdúgbò tó wà ní wọ́n àyè. make your church and your pulpit be a smith. ka nzukọ na ebe oge ozi nke chineke bụrụ ebe a na-akpụ ụzụ it is not going to be easy oh. your colleagues will attack you. Mm, uh, your court will attack you. ndị otu nzuzo ga-ebuga ya. they may petition the higher authority and tell them that this idiot should be removed. Eh, I hear the word of God saying to you fear not. Ah, if it is becoming too hot that you will even lose your faith resign you can still serve God without color we keep ikpe chineke jere chineke ozi na-enweghị ụdọ God without theological certificate. enwe ike ichere chineke ozi na-enweghị asambodo a na n'ụlọ akwụkwọ rather than lose your faith karịa ma ị ga-etufu okwukwe the unction on your head na otite mmanụ dị gị n'isi I counsel you to listen to God. He will tell you the next thing. Ana m ahụ adịghị ọrụ God. Chineke ntị ọ ga-agwa gị the lord will help us. we are not brainwashing you. anyị adịghị asa we are reformatting your mind. a at the end of the day you will no more be a civilian. can i talk to you. i want to correct this impression in your spirit. if you are a child of God. ọlọ́wọ́n ego chineke let it be clear to you that you are not just a, a member. na-atụ oge anya nke ọma na-ebughị nnọọ just onye otu nzukọ nkịtị. of a church. No, nke nọ n'otu nzukọ. this is your father's house. nke a bụ ụlọ nna gị. you have a stake in this. ị nwere ọnọdụ ebe ahụ na okwu ọnụ gị. are you getting my point? You have a stake in this. Not just in a communicant member. I have a stake here. I am of the commonwealth of Israel. Israel. And when God helps us with wisdom, we will know how to be helpers of God. Yes, somebody once asked me a question. He said, Can God be helped? does god need help chineke ọ chọrọ i said 1000% god needs help ọsịta n'ezie n'ezie chineke chọrọ he was surprised o juru god needed help chineke kwuru not almighty i said sorry god needs help ọsịta biko chineke chọrọ enyemaka go read your bible well he needs help come and help him he needs help chineke aka ọ do you know why ịma heaven or heavens be belongs to God. But has he given to the sons of men. It's not that God cannot do anything, but he doesn't want to violate the principle he had set. God needs help. Because anytime God wants to operate here, Ọ na Chineke chọkọọ ọrụ ọrụ n'ụwa. He needs men to collaborate with him. Ọ na-achọ ụmụ mmadụ ya na ha ga-emekọ. He has always been in need of a man. Ọ na-achọ enyemaka ọ na-achọrịrị mmadụ n'ọgbọ ọbụla. And when he finds one, the thing excites his heart. Ọ megidere ọ pigide aka wee nwee onye o nwetara ọ na-atọ ya ụtọ n'obi. The other time in Isaiah he said I I I in, Ezekiel he said I sought for a man. Ọ otu oge na Ezekiel ọ sị ana m achọ otu onye but cathedrals are packed. mana e nwere njupụta ndị mmadụ na ụlọukwu ụlọụka dị iche iche. night are overflowing. ebe nche abalị e nwere ọtụtụ igwe mmadụ. suya night is overflowing. ha nwere ebe a na-eme suya night. crusade crusade crusade people. crusade ebe ebe gbogbo na mgbada. God will roll his omnipotent eyes and it will roll like this. chineke anya n'iro na-achọ. but did you find a man. hallelujah. amen. livelier amen. amen. can you please confirm to me. Because, I ka ikwenyere m. are you are you convinced. odogo behind ihe that human beings are the weapons of war. Now ụmụ mmadụ bụ ngwa agha nke agha agreed anyị kwere nke a we need to rise up to be one ị kwesịrị ka ị bilie ka bụrụ ofu onye n'ime ha you have to ị kwesịrị you have to don kwesị i will show you things now aga m egosi gị ihe ugbu a mighty true god ndị dị ike site na chineke don't think there is nothing you can do don't think it echekwana na onweghị ihe pụrụ ime don't say hey i'm old now asịkwana emeghị oke ya don't talk like that. ekwukwana otu a. don't say I am too young. esina aka m bụ obere nwa. Jeremiah wanted to talk like that. Jeremiah chọburu ikwu otu a. he say, ah Lord I am a child. ọsọ onye nwanyị obere nwa ka mbụ. God said don't talk to me like that. Chineke si a esikwala otu agamokwu ọzọ. don't talk like that next time. oge ọzọ ekpukpena before i formed you your mother's womb i have my reasons tupu mkpụwa gị n'afọ nne gị i ordained you to be a prophet my mouthpiece etere gị the nations amen amen the other time god called jeremiah oge nke ọzọ chineke kpọ jeremiah and said, Come into my workshop. God walked on Jeremiah. By the time he was releasing him out, he said, I have made thee a blessing wall. humility oh, oh, oh, kola. he was not born a blessing world he was made a blessing world. àmúrò ya mgbidi nke ọla kama emere ya ka ọ bụrụ mgbidi ọla. he said they will fight you. ọsịna a ga-ebuso gị agha. as per fight. ọsịna agha o. they will fight. ha ga-ebu gị agha. as per criticism. as ndị ka na nkwugide they will criticize. ha ga-ekwugide as per persecutions. mkpagbu. there will persecute you but it, there was a guarantee there was an assurance he said because of what i have inculcated in you they shall not prevail how many of you will voluntarily and willingly come into workshop of Jehovah. mmadụ onye n'ime anyị ga-esite n'ọchịchị obi ha bata n'ụlọ ọrụ ebe Chineke na-akpọ ụzọ. God needed to walk on your face. I was making a contribution in my Bible study class. in my Bible study class. Chineke ọ dị ya mkpa n'oge alụ ọrụ n'egedege iru gị o nwere ihe ọ tụnyere n'ebe a na-amụ akwụkwọ. Yes, we we read our our where our team is coming from Joel. God was saying convert your agricultural implement into war war uh, weapons. Chineke na-ekwu okwu ebe a wee na-asị ka anyị tụgharịa ihe ọrụ anyị ihe eji akọ ugbo ka ọ bụrụ ihe agha nke Chineke. Yes, convert your pruning hooks ka ịtụgharịa mma nke ọma ya ji eje n'ugbo convert it into sword ka akpụgharịa ya ka ọ bụzara mma ya convert your your your your business centers your shop ka anyị tụgharịa ebe anyị na-azụ afịa ebe anyị na-eme ihe anya gara afịa dị iche iche convert your career your job don't just be there because of salary ihe na-alụ ọrụ dị iche iche tụgharịa ya owó wúwo ní torí tí lè gbé. don't be there because of salary. àmọ̀nà ẹ̀bà a náà tán gbogbo ọmọ gidi. first of all sack yourself before they sack you. Mùrùtò wẹ́ẹ́ tó o dọ̀nà tukú àti àdìmọ̀ ọ̀nà. Come to the point that whenever you carry your bag you are going to work first of all sack yourself. Bí a ń gbogbo na tupu iwu akpa ọrụ gị ije n'ụlọ ọrụ igwere ụzọ wee chụọ gị n'ọrụ tupu achụọ gị n'ọrụ. and be sure that you somewhere somehow you are advancing the work of God. ya dị oge anya nke ọma n'otu ebe na ebe nke ọzọ n'onwere otu isi wee na-eme ka alaeze Chineke na-aga n'ihu n'ihu. amen. amen. let me hear you amen. amen. there are people here God will be raising you. o nwere ụfọdụ mmadụ n'ebe a Chineke gị na-akpọ n'ite unu to replace the shoes of, of our singing fallen heroes. ka a wee nọchite akpụkpọ ụkwụ nke ụfọdụ ndị na-abụrụ anyị abụrụ ike dawere ada. our singing fallen heroes. ndị na-abụrụ anyị abụ dara ada ndị dị ike na-ebu abụ chineke ma ha dawo. the army of the cross. ndị agha nke obe they are one kind army o. ọ ṅụrụ ndị agha ha bụ army that fight battles with keyboard. ndị ji ọbụla ihe eji akpọ ụgbọ wee na-anụ ọgụ. soldiers are going to battle and they carry keyboards not swords. ndị agha na-eji agha ha buru ihe eji akpọ akpọrọ chineke egwu. and they carry trumpets not AK-47. ha buru ihe eji afụrụ chineke obi ọ bụghị egbe egwolo. unbelievers will laugh and laugh and laugh. ndị I say these people that are called Israel now, wa I say ndị Israel na ụmụ Are they joking? Ọrụ They will have iron chariots. Iron chariots. I mean the Eden. Ndị mba ọzọ ewetasie ụgbọala They will come with their armored cars and their jet fighters. And the army of the cross is coming with drum. keyboard. Ndị agha nke ofe guitarist. Eburu eburu chita na-abịa buru keyboard na-abịa buru ihe egwu na-abịa. But by the time na mgbe they invoke God. Mgbe ha na otu Chineke. Who is like unto thee? Oh, Lord. Oh, oh, oh, Who is God Among all that God who is like glorious holiness. Therefore, Come on. Do real wonders. Hallelujah. Hallelujah. There is a secret. Enwere ihe nzuzo they know Hamara, which the Eden didn't know. Nke ndị mba ọzọ When they sing. Mgbe ha na-abụ abụ ka ị were Jehova mma mma ya ka adịgide ọ ka adịgide ka adịgide. God won't be comfortable again. mgbe a na-akwa aka wee jebe ji yoba mma ya ndị mba ọzọ aka nọ na God is ever fearful in presence. Chineke bụ onye a na-atụ egwu nke ukwuu n'otuto ya. When you praise him, you praise him, you praise him, you fine tune his eyes. He hmm. turns red. Mgbe a na-abụ Chineke abụrụ akpọkwu ya na-etu ya aha, ya ịkpanye obi ya, kpanye anya ya. And he inhabits raises his people that is ọ na-ebi ọ na-ebi n'otuto nke ndị ya that's why singing is powerful ọya mere abụ dị n'ike it is part of our weapons of warfare o so na ngwa agha iji bu agha it's no more there ọ dị ozi you come to the body of Christ the songs we are singing are borrowed from Sifaven. aha bụ ọgaranya na-abụ si n'aka mba ọzọ I don't receive a lot, God rain. I don't receive a lot, God rain. I say, uh-huh, God rain, oh, God rain. Wego na abata mu, wego na abata chukwu na-adị Oh yes, mm. I don't receive a lot, God rain. Ị ga-abata go, chukwu na-adị God rain. Ọ na God rain. Mm. ni sẹ lẹ́ngẹ́lẹ́ngẹ́lẹ́ yẹ yẹ lẹ́ngẹ́lẹ́ngẹ́lẹ́ yẹ yẹ yẹ lẹ́ngẹ́lẹ́ngẹ́ yẹ yẹ lẹ́ngẹ́lẹ́ngẹ́lẹ́ lẹ́ngẹ́. More I now bow, the more God and I bow me God and I bow. The more they sing this kind of song, God will be going far away. <laughs> God and I bow. God, uh, God will be going far away from man. Blind people will come to the pulpit and say, The Lord is here. They because emotions are stirred stirred up emotion and they assume that this emotional excitement is God. mighty men of singing singers ndị dị ike they have fallen and perished ha adago na who will take their position. Another mighty man to rise are mighty men of wealth. Ego. Ndị ọzọ ga-ebili ga-abụzi na bụ men men like Boaz. Boaz. Ndị Boaz. The Bible called Boaz the, the husband of Ruth a mighty man of wealth. Akwụkwọ nsọ kọrọ Boaz Mbudi rich. N'ọbụ onye dị ukwuu na akụnụbanye ego dey needed to work on. Ndị dị otu a kwesịrị adị n'ihu. The kingdom of God cannot prosper without prosperity. Alaeze Chineke agaghị eme ọfụma ma ọ bụrụ na ego adịrị ya. Prosperity is in Zechariah 1. God said, My city shall spread abroad through prosperity na akwụkwọ sekere isi nke mbụ chineke kwuru wee sị na a ga-eme ka obodo m baa ụba site na akụnụba men all of you some of you go be calling you into that office treasurers. ụfọdụ n'ime ụnụ n'ebe a chineke na-akpọbata uwe uche osi dị otu a kingdom treasurers are fallen and perished. ndị ji akụnụba nke nzukọ kraịst eh, adago and men like david who sees visions are lamenting mmadụ dị ka david onye na-ahụ ọrụ na ebe arịrị if you if you check very well now you discover that all the genuine children of god when you see them you see poverty. ịtụnye nke ọma ugbu a ị ga-achọpụta na ife ezigbo ụmụ chineke na-atụ egwu chineke ọfụma ha bụ ndị ụbịam i am bothered about it. ọ na-enye m nsogbu and i have a concern to start calling our brethren na-emetụta m mkpọpọ anyị yes I, I am bothered ọ na-emetụta m rinne I think it is God ọ Chineke na Chineke years the thing has been bubbling ọtụtụ arọ ka ihe n'obi I need to start gathering our brethren that are doing business e kwesịrị ka na afịa oh. let us sit down to read Bible let's know where things went wrong e kwesịrị ka anyị nọdụ anyị n'akwụkwọ ọzọ ebe nyere why did God transfer wealth into the hand of the occult esi chineke ji were rapụ akụnụba n'aka ndị otu nzuzo and that's why you see men of God going to their houses. onye kpatara iji fụzọ ndị nke chineke ndị ozi chineke ka a na-eje n'ụlọ ndị otu nzuzo abịa ego and men of God na-akpọ isi ala nye ha kneel down before na-ewusi ha ikpere and say sir na sir nna ya Jesus called me Jesus kpọrọ m okwu a but his economy is suffering recession. Eh, mana ọ kpọtazima akụnụba wee daa So can you help Jesus? Because if we can help Jesus, the man will tap. Uncircumcised. Oh yeah, there's a Philistia. Because of money. Is now the one tapping the man. I says, it's okay, it's okay, stand up. Stand up. So The man of God says, I should stand. It's a, it's in don't worry, stand up, stand up. So bad he will stand. Obinye. Say, sit down, sit down, sit down. Uh, um, um, um, who is there? Uh, get me a bottle of wine. One of God toys. Uh, uh um, um, um, um, um, I'll get back to you later. Um, and then Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. He said, Don't worry, don't worry. Don't. I'll get back to you. I'll get back to you. When you leave, let me tell you what he will do. He will report you to his high priest. He will go to his high priest and said, Our enemy came to my house yesterday. wanting me to help him. Tom ka nyere ya aka. What do you say sir? Na ihu oyikpo. This evil priest will laugh. Onye nchụàjà ọjọọ a ahụ echia. Echia. Chie. You mean he came? Èyí na-ekwusi ike na ọ bịara. Ọjọọ ọzọ. That's the beauty of words. Ọnya bụ mma mma nke akụnụba. Can't you see that we are in charge? Ọ̀rẹ́ sọ̀bùtàrọ̀ náà yìí nọ n'isi. Now listen. Gẹ́ntì. This is what we will do. Gẹ́ntì ní fẹ́ yẹ mẹ́. Let us raise three million. Káyọ̀ ìwé ní tẹ́ ìyàtọ̀. And cast a spell on it. Káyọ̀ wọ́pọ̀ sí ya ń We will convert it into a canker worm. Ọ̀dà àbúrò. We will sow it into that which doing ayidowore wo etiri ya ọ na-eme. and then we will take his mantle. anya nara ya ibe ọchịa call him on phone tell him to come tomorrow. kpọọ ya n'ekwentị si ya dị you are not following me. ọ dị ka ebe are you following me. ihe mighty men of wealth most wise. ndị dị ike nke chi ego akụnụba chineke ga-ebili. listen to me. gee ntị. always pray against poverty. mgbe niile kpesi ekpere ike megide ụbịam. the other side of the prayer is this. n'akụkụ ekpere anyị ọzọ ga-abụ nka. when prosperity come don't let prosperity control you. mgbe akụnụba bịara ekwere ka ọ chịa gị. you didn't hear me well. enweghị ihe kwuru ọfụma. I don't like poverty. ọ̀wọ́ ètò ìṣúná ló má ṣe nà ọ̀bẹ̀rù. But my stand till I die is this. Mana nrufe si kemo wewuo mgbe m ga-ahụ bụ He will choose my inheritance for me. Ọ ga-arọpụtara m ihe nketa m. That's why I'm standing. Ebe a ka m And I will not allow anybody to confuse me. Ọ bụghị onye onye njọkọ ka o tinye m na mgbagọ ya. He will choose my car for me. Ọ ga-arọpụtara m ụgbọala m he will choose our campsite for us. ọ̀gá àrùntàrà yìí ẹ̀ẹ́dá ìgbà ànàwẹ́ náà wọ́n bá I wouldn't like your court. ọ̀gá yà àbórí ètò ìṣiṣẹ́. to come here giving us money. wàbí ayé ayé ẹgbẹ́ ẹ̀dá. and collect the main thing. wẹ́n náírà yìí yá ìwọ̀n. by the time we are entering into campsite. àyìnbá bàtí ní bọ́ bọ́kà. the glory has departed. ọ̀bùrù èdùbà àwọn àbùkù. it becomes empty campsite. ọ̀bùrù sí camp camp ẹ̀ e Rather than that, we will continue with these doors. and all, are no is not mine. nke ihe the ji is not mine. it is God's work and he knows how to do his work now let me tell you one of the greatest I love about yesternight altar call is the call to pray for us ɛyɛ masan na ɔkɔkɔrɔ nyɛ a nkɛ nkɛ ɛbɛ buka ɛbɛrɛ ayɛbɛrɛ I am only comfortable with some of you that came and I know that some of you that came to pray you won't pray. Uh, The way your face looks tells me that. I'm afraid. <laughs> whether you pray or you don't pray there is an intercessor we have an intercessor. Eh, it has not been easy but he's intercessory.

I'm on you, ụlọ we are praying for you I know, but gị ekpere called me yesterday night ọkpọ m ụnyaahụ he how is the meeting ọsịkere what are the prayer points now kedu you shall not hear the Port Harcourt ha nọkwa dị na I tell you what they are doing there we enter into their file God, God will not credit it to me. In the day of recompense, God will pay them. They are bearing the body with us in the place of I only know the man that called. I don't know that man that called. They said. Veil, the man said, Veil of Hebron. I say, Veil of Hebron is not about you. Now, if you want to tell the truth, when you look at me like this, me like this, how can I carry this? You know, it's just that God can't do without the man na chineke agaghị eme ma o jiri mmadụ wee mee ha. this is the way God works. otu ọrịa chineke si alụ ọrụ. because he needs man. ọ mmadụ. when he wants to work. ọ bụrụ ọchọ ya ọnụ. he finds a man he deals with that man. ọ chọta mmadụ o meso mmadụ. he gives you something precious. o nwere ihe dị oke ọnụ ahịa tinye gị n'aka. okay I said. I said. let's go. anyị I will hide aga m ezo ezo okay I will hide aga m ezo I will hide at your back n'azụ gị but what you are carrying is my own mana ihe ibu so be careful he is God that delights in hiding himself it is you that loves showmanship Oh, gị nwa bụ onye na-achọ ka afụta gị that's why you see billboards. ọkọchị ji afọ eh, eh, asambodo ihe dị iche iche ngosi nke ịma ọkwa. the wife of uh, big man of God will rub something here. ọ nwunye onye nnukwu onye si Chineke ewere iwe nye anyị n'egbe ọnụ ya and rub another one here. wẹ́n kọ́ sọ tẹ́ náà bẹ̀bẹ̀ and carry some hair and close one eye. ọ̀wọ̀ ẹ̀rọ kọ́dún tuntun isi ọ̀mẹ̀rẹ̀ mẹ́ wẹ́wẹ́ méjì. and you begin to sleep on the shoulder of his head. ọ̀wọ́ ìlú ìlú ẹ̀dá náà lárúra na na nùkú nà yókù. photographer will say yes small small yes yes yes. ọ̀rọ̀ sí ọ̀ya ọ̀ya ready. <laughs> the man we serve onye anyị na-efe takes delight in hiding him. o nwere mmasị n'izo onwe ya ezo. that's why you see great. ọ kpatara iji afọ great. who is great? onye bụ great. you know that when you give something when you give your little child breakable. ọ bụrụ na ị were ihe na-awa awa were tinye nwa gị n'aka. and the pathway is slippery. what do you do Can you hear me? you you you go with him you say okay let's go ka na-aga let's go ka na-aga let's go o he's going the going it's not about the child it's about the man behind the man nọ ya who is the man behind the mask nọ ife following it. Mighty men of words. Our brethren that carries money are stingy. ụmụnna anyị chineke goziri n'ego nwere aka chịchịchị aka supaglu the mighty men of wealth have fallen and perished ndị dị ike na akụnụba adago na n'iyi god needs money chineke chọrọ ego money gives a work speed ego na-eme ka ije ozi na ọlụ gbaa ọsọ what did I say now ego na-enye ije ozi ịgba ọsọ ihe ozi but God will not take money from Egyptian mana chineke agaghị anata ndị Ijipt ego go and read your Bible God has never said to an Egyptian or Babylonian chineke nwere mgbe o ji sie ndị ijipt ma ndị babilon fa wetara ya bring me offering ọ na-amata ha ego you have not said so ọkwụgbere otu a when he chose to use uh, i think cyrus or darius eh? which one Cyrus. Yes, when he decided to use that man. Mgbe o kpebiri ka o were Cyrus He first of all told him, look, I want to use you but you don't know me. O He is a sovereign God who can do anything he wants to do and nobody has right to query him. Ọ Chineke onye ya. ya Himself choosing to use Sarius. So ya ikpebi ka ọ rụọ rụpụta cyrus bụ eche ozi but my concern is let it be god mmasị m ihe bụ mkpa m bụ ya bụrụ na chineke if it is cyrus now ọ bụrụ na cyrus let me see god behind cyrus ka And I'll go cyrus that's the way it should be otu aka kwesịrị ka ọ dị are you following In this na-esonye ọtụ are you following ị na-esonyekwa but all the men that god will be calling into this sector of the military. you will pass through serious frying pans. mammon is a strong principality. maka na mammon bụ it has killed your fathers mammon money is not this thing you do like this not it's not ego abụrụ nchị na-achị n'aka it's not it is the spirit behind that ọ mmụọ nọ n'azụ something that makes a woman go into the ministry of prostitution to get it ihe na-eme a lady can scatter her pant to a hmm. man that carries carries venerable disease. nwanyị why things that can make a son kill his father. the mighty men of wealth. they are part of the weapons of war. so chineke john Eh, to. Àwọn osioma John isi nke abụọ. All of us. Na ya akwụkwọ nsọ gị. Thirteen to seventeen. Amaokwu nke iri na atọ ruo na iri na asaa. And the Jews Passover was at hand. Mmemme And Jesus went up to Jerusalem. Jesus wee gaa na Jerusalem. And found in the temple those that sold oxen and sheep and doves. Na ụlọukwu Chineke ndị I, anụ dị iche iche na I, Can you imagine? He found in the temple. Ọchọta n'ụlọ ukwu Chineke. Not intercessors. Ọ bụrụ ndị Not holy people. Ọ bụrụ ndị nsọ. Not people that fears God. Ọ Chineke. Not people that respects God. Ọ bụrụ Chineke. He found in the temple. Ọchọta n'ụlọ ukwu Chineke. Those that sold. Ndị na-ere ahịa. Oxen. Ewu. Sheep. Na atụrụ. And those. Na kpalakwukwu. And the changers of money sitting. ma ndị na-agbanwe ego are you getting the point when jesus when jesus saw them mgbe jesus hụrụ nke a this other one was busy mmiri na na onye onye chaka ihe ometa asọ mmiri ọ na-agụ ego ọ na-agụ ego so but this one is not complete ọ sị biko ego ego zuru ezu it remains one denomination ego gị ọfụ ofu ofu ofu This, this one is canter. Nke a bụ kanta i I've checked it. Experts. Ndị a bụ ndị professionals in business. Ndị ọkachamara n'azụmahịa. He said, excuse me, I'm not a small boy in, in dollars. Achọm ịgbaga ya abụọ na America. And then the sheep and the oxen will be bleeding. Man. ịna-anụ ka ewu na atụrụ na-eti mkpu nnukwu unu ka sheep and oxen and goats and rams will be urinating up and down. ịhapụ ewu na atụrụ na ndị ọzọ anaghị nsị na-anyụ amịrị. their urine and their dung messed the temple up. anyụ amịrị ha na nsị ha mebisie ụlọukwu chineke men to whom God committed the temple didn't bother. ndị chineke were ụlọ ukwu ya wechie n'aka. what matter to them is this money. ihe dị ha mkpa bụ ego a na-abata. money. ego they were sitting jeje. amesi anyị ike. but look at what I want to show you as we look at mighty true God. ngosi dika anyị na chineke are you following me anyị na-esonye when jesus entered the temple he saw a need Jesus, jizọs batara n'ụlọ ukwu chineke ọ hụrụ but couldn't do anything mana o nwere ihe o nwere he needed a helper ọ chọọ enyemaka look at what helped jesus ihe nyere jizọs aka to verse 15 Ànábì yìí ni sẹ́. And when he had made a scourge mm. of small cords. Did you get the point? And when he had made made a scourge. Mgbe made a scourge. Oh, are you following me? Yes, Did you get the point? Now, when Jesus came to the temple and met this mess, he was saying, What do I do now? I can't leave this situation like this. I have to do something. You know, they didn't know even when he came. They were so busy with money na-anakọta ego and the sheep the oxen the rams the goats were busy defiling the temple ewu ma atụrụ ma ndị ọzọ na-anyụtọsi ebe niile na-emebisi ebe niile suddenly look at what happened na mberede wisdom said amamihe wee sị pick this cord weta eriri ndị a tụfịa ya these are ropes ihe a bụ eriri ropes eyi those men used ndị a ji wee wee kedo ewu and how they use it to drag these animals to the church. ihe abịa eji eles ewu n'ime chọọchị. after using these these ropes. mgbe ha mgbe eriri ọrụ. when they achieved their goals with these ropes. mgbe ha ji eriri ọrụ. they littered it they tore. chere ụdọ ndị a tụfusie tụfusie n'ala. Are you following? It was those foolish things. Ọ ihe ndị anwa ajụrụ ajụ etufu na. Of this world. Nke ndị ụwa ajụrụ ajụ. That Jesus picked. Ihe ndị a Jesus Christ ga-atụtụtasịa. And these ropes. Eriri ndị a. passing through Jesus. nke siri na Christ wee gaa. became a mighty koboko. o wee ghọzie nnukwu tee kpụrụ ala. That's why I'm telling you, don't open your mouth to say there is nothing I can do. You can do something. Ya ka nje asị gị, a na onweghị ihe ị ime, o nwere ihe ị ga He picked a strand, one. O were okweriri. Picked another strand. O weta eriri nke ọzọ. Picked another strand. O wetakwa ọzọ. These three strands. O weta atọ ndị a. Are fortunate. Bụ ihe ọma mere ha. They are fortunate. Ihe ọma mere ha. divine mercy finding them other strands of ropes that Jesus rejected. Jesus Men kept trampling on them. Finally, some people will swoop everywhere gather them together and then they become a trash. Can I bless you? You will not be a trash. You won't be a trash o. Ègá yàbí yẹn fòfù. God will find you a worthy vessel. Chineke ga-achọta gị dịka ngwa ọrụ na ngwa agha dị mkpa. When he picked those three strands of gold. Mgbe ọ tụtara eriri atọ ndị a. He, started making them. O wee ji ya o wee tụfịba ha. Like this. Ọ tụfịa ha otu a. Twining. Tụfịa nke otu a wine. ọ̀nà tó ọ̀nà tó fi yà. they didn't know what he was doing. àmàlí yóò ní ẹ̀mẹ́. they were just busy. àná àgbo ego. they said <laughs> they said man say no man say okeke. I've counted this money three times. Ega ega ego. And two pieces are missed. Ego ajo ni ni with ego. He said okay let me count it. Kangwa. The fourth time. Kangwa nke nọ. Ana akwụkwọ ya. Jesus kept quiet. Jesus agbachin kete. Making that score. ọ̀nà àfẹ́ ọ̀dọ̀ ya. ọ̀nà àrọ̀ he was making it. ọ̀nà àrọ̀ after this meeting I t I told you God will take you into his workshop. mgbe nwata a gasịrị Chineke ga-akpọbata gị n'ebe ọ na-arụ ọrụ n'ọrụ ya. it won't be palatable you will cry. ọ̀dà àtọ́kwa ụtọ ihujebakwa God will baptize you into loneliness. Chineke ga-eji ịnọ jụụ ịnọ otu naanị gị wee mee gị baptize. Your outward man may begin to perish. mmadụ nke a na-afụ anya mmadụ nke anụ arụ gị nwere ike tara afọ. This place and this place will begin to go in. Ebe agbara agba gị na-abụ nwike eh, dabasị dabasị. Your eyes are entering into the socket. Ị na-afụ anya ka ọ na-adabezi na-adabezi n'ime n'ime. and your lips are shriveled. Belt is beginning to go around about three times. three rounds before you can find a hole. Good. And you are wondering. Do I need family deliverance? I don't need family deliverance. That's the way it goes. o When he made the scourge. o fịara ụda Mighty through God. Things that were foolish to men. In the hand of the almighty God. N'aka Chineke. Became, became Or you ike. He used omnipotent might. Or were ume nke onye kachasị ihe He hid Akoboko at his back. owurɛ kogo kaa odo a ɔmɛrɛ and then and then came ɔbia sɛmaso kɔnkɔ sɛmaso kɔnkɔ i told you before agbandembo that i counted this money three times kɔkɔ nkɔ aka ɔgbanga agome ɛga wele tɔ and it's not complete give me three pieces wete kpo etɔ then iye ɔsɔ fana azu abu the man drew the money customer around. ọ̀sẹ̀ yóò gbé mustard náà ni he kicked at their table. ọ̀gbá table náà wọ́n kó. rush their cages. ọ̀gá ni pépà ni pépà. where they caged innocent dogs. ẹgbẹ́ bá gbèrè sínú ọmọ bíi jíjẹ. they caged innocent sheep. ẹgbẹ́ bá gbèrè látúrò ní ewé ni wọ́n mẹ̀rẹ̀. he brought the padlock. Okuchie young open the door that gate. Otu afọlọsọ ya. And the relationship. Wee tọpụ atụrụ ndị a. He turned their invoice. O wee tee akwụkwọ ajende. He laughs the archbishop. O wee jide onye ụkọchukwu gwa ya okwu. Haba. Gịnị na-eme ha? It was terrible that day. O dị egwu. The only lesson to learn here. Ohi mmata dị ebe a is that Jesus Christ heart was gladdened. ní ó bí jesus àtọwọ́ tán. when he found a scourge. mgbe o nwetara ụtarị. but when he found those strands of cord. n'oge eriri ndị a. remember that he took time to make them. chetakwa o oh, nwekwara time oh, nwere oge oh, wee iji wee make chekwetị ya. are you following? talk to me are you following? ị na-esonye some of you are like that oni naaye dotwa. you came here a chewing gum chopper. èyí jàdé ta àdìpọ̀ náà ta chewing gum. God is giving you jaw to chew the word of God now. Chineke yóò gé àgbà ilé etí rẹ̀ ta okùn. you are going to become a mighty scotch. ị ga-abụ nnukwu ịtarị. you are not saying amen. amen. you will be a scotch. ị ga-abụ ụtarị n'aka Chineke. you will be a plague to hell ị ga-abụ ihe mmekparụ let me hear amen amen you will be a plague to hell ị ga-abụ ife ife ahụfụ wee nye ọkụ mmụọ look at me all of you now you came here and you came here sagging your trouser. ị bịara ebe a na-akpụtụ uh, trouser gị a sign that you are a bloody civilian. nke na-egosi na onye mmadụ nkịtị gị you are returning here. ị a from here i a mighty scotch i need a mighty scotch ị whip in the hand of the Lord, you are coming out from mani water now you are falling in the hand of the Lord. who himself is the great grand commander in chief of the universal forces he will begin to command your life ọ ga-anye ndụ he will command your sleeping attitude he will begin to command your eating appetite He will begin to command your going out of coming in. òtí sàpò òtí sàpò táwọn òjò lóyìn yìí. the foolish things of this world. iye sísun kò wá. to shame the wise. oge oge tí a wẹ̀rẹ̀. mighty mighty. ibi kẹ́. through God. site na Chineke. what did I say now. ibi kẹ́ site na Chineke. say it all of us. ibi kẹ́ site na Chineke. say it again. ibi kẹ́ site na Chineke. one more time. ibi kẹ́ site na Chineke one old mama. otu mama kawere nka. old mama. mama meriri agadi. that falls into the hands of Jesus. dabanyere n'aka Jesus. is mighty. ọ na-adị ike. once that thing passes through God. ozugbo sitere na chineke. if that thing is flowing from God. ogbulo sitere na chineke na-eru. it may look weak. o nwere ike dị ka ọ dịchara ike. unattractive oh, but if it has passed through God that thing oh, is mighty let me hear amen amen yesterday I told you that God uses confusion to find agwa gị na chineke na-ejikwu mgbagwoju anya ebu agha okay isaiah 9 5 Isaiah isi iterete. Just left it. We are going to read it. I want to start summarizing. Isaiah 9:5, Isaiah 61:7. Isaiah is iterete amaokwu nke ise akwụkwọ Isaiah isi iri ise na isii. Confusion. Mgbagwoju You will see there. When God wants to help a man. people of God several fierce battles that they fought and won. Agha dị iche iche n'ihe ha gburu ma meriri. God did not save them by their own sword. Ọ bụghị na ngwa na mma agha ha ka Chineke ji zọpụta. It was not their expertise. Ọ bụghị ọkachamara ha. It was not their experiences. Ọ bụghị ama ọ bụghị It was mighty. They became mighty through God. Ha dị ike site na Chineke. Isaiah five. Isaiah Ifiteye Kotunlogun ti sẹ́. And chapter sixty one verse seven. And in uh, Ifi Iri Ifi N'otu Amokun ta. Have you gotten it now? Ìwétajẹ. Yes, we are now reading it. Àyà dìgbà àgbo. When you get one, you can use these things for your quiet time. Èmi jẹ́ ìrọ̀lọ́dà àwọn ọmọdé ọ̀pẹ̀bẹ̀ ìgbèrègbè. Use your note for your quiet time. Note tún jí yóò tún jíjẹ owó What will make you a soldier? Ìyẹ́gẹ́ mẹ́gbẹ́ ọ̀nyá ya. we have to go beyond ordinary daily guide quiet time. You have agafe. You need depth. Daily guide. You need depth. You need to go beyond 15 minutes devotional time. You need to go beyond one hour devotional time. You need to. You need to. Don't tell me how. I'm not speaking, grace is there. Amara de ba. Grace is there. Amara de. Grace is there to help you. Amara de. Nke ge me nyere ga ka ki we. Tanar ga to discipline your body. In tanar ga to be waking up on time. Don't say my my jam. my WAEC eh, eh, aptitude test my admission eh, my business committee meeting choir meeting all of that meeting meeting meeting meeting activity activity will not allow you to be active. the way you carry yourself. otu isi ebugharị onwe gị. that's not how to serve God. ọ Monday to Monday. site na Monday you are roaming up and down. Monday you are roaming up and down. in the church premises. he that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty this is not this road rolling up and down. ọbẹ̀ ìbọn yóò ní that's not how our father did Oh it. ọbúrò ètò àkànná ìsìnmẹ́. you you roam too much. ìnà àgàyàrè you kárí. you roam you roam. ìnà nàìjíríà ní wọn. one one of you. ó tó is in seven wings. nkwasa. náà sọ you are in yes in nkwasa you are in wire. All right, <laughs> imagine you with seven wings. nàìjíríà ní kébí wèrè nkwasa. a jet fighter. Ya onye agha gị bụ onye agha dị egwu. This one is in wire. Ọ nke a na wire. It's in Mary League. Nke a na Mary League. Mata League. Mata League. <laughs> Welfare League. Welfare. Visitation wing. Visitation. Prayer warrior. Prayer warrior. Ndị agha ekpere. Um, Drama. So when they finish the fellowship, they will say, sit down, listen to announcement. The leader of choir said all the choir members should wait and you are in choir. The leader of prayer wing said all prayer members should see him. At the fruit tree. And you are, and you are the leader of uh, Mary League onye na-akpọ maka ndị otu Mary said that all the Marys here na ihe bụ ndị Mary ndị otu Mary should see them here a ga-echele ebe a then Mata League ndị otu Mata, and you are in all of these uh, all of this league what will you do gịnị ka ị ga-eme you know what you do you come here you, you tiptoe If you, if you, you, you, tap, you tap somebody. In between them, what is he saying? He will just tell you that he just is, is beginning an introduction. Uh, okay, maybe just make an introduction. Okay, an introduction. and then you run to this one. If you have been called, this is welfare. Okay, welfare. Yes. And let me tell you, all of these things you are doing, in India, in. India. when there is something serious that the church needs now. mgbe ihe dị mkpa dapụtara na chọọchị nzukọ when they suddenly needs something spiritual. mgbe ha mepụta wee chọọ ihe bụ ndị dị n'ime ndị na-aga n'ime mmụọ ihe dị n'ime ya na-eme mmụọ. five days revival nípa ụbọchị ise a ga-eme ntụtụ nke mbụ. we say think we, we need we need fire. anyị chọrọ ọkụ. party of you will sit down discussing about this revival. mmadụ iri atọ ga-anọ na-akpa maka ihe and what they will be saying is who will give us fire. àwọn onye ajụ sị kedu onye ga-enye anyị ọkụ a. why are they not choosing you. gịnị mere na arapụrụ gị na-achọ onye ọzọ na anyị. why are you there gịnị mere iji nọrọ ebe and they are looking for another revivalist. a na-achọ onye ntụtụ ọzọ. it is because thirty of you knows. n'ihi na mmadụ iri atọ n'ebe ahụ Mara. each one knows the other. onye a maara ibe ya. that you don't have anything to offer. and why are you not having anything to offer? you are breaking spiritual principles. you are a secret failure. you are a failure in the secret. and you know what will happen in the open shame. ị ị ga-eme na mpụta If I ga-ejide amen jeremiah thirty eight jeremiah isi iri atọ na asatọ let us touch it briefly ka mepee ya ka n'ebe ọ dị nkenke mighty through god ndị dị ike site na chineke hmm. jeremiah thirty eight jeremiah isi iri atọ six to thirteen site na amaokwu nke ise iwe na iri na atọ. Then took they Jeremiah and cast him into the dungeon of Malchiah, the son of Hamilek, that was in the court of the prison. And they let down Jeremiah with what? With cords. And in the dungeon there was no water but miry. So Jeremiah sunk in the miry. Are you there? Now, now when Ebed Melech the Ethiopian African man, one of the eunuchs which was in the king's house, heard that they had put Jeremiah in the dungeon. The king then sitting in the gate of Benjamin. Ebedmelech went forth out of the king's house and spoke to the king saying, My lord, the king, these men have done evil in all that they have done to Jeremiah the prophet, whom they have cast into the dungeon, and it's like to die for hunger in the place where he is, for there is no more bread in the city. Are you following me? Yes, Then the king commanded Ebed Melek the Ethiopian, saying, What did he say? Take from hence how many? Thirty men with thee, and do what? Take up Jeremiah the prophet out of the dungeon before he died. So Ebed-Melech took the men with him and went into the house of the king under the treasury and took pence. He took pence. Are you following me? He took pence. What? Old cast clouds. and old what? Rotten rats. they used. Any yẹn hajj Old rotten what? rocks? A ochie kara nka. Old rotten rocks. A ochie kara nka. And let them down by cords. Every dungeon to Jeremiah. ha wee were ya tinye dịka eriri ụzọ and the Ebedmelech the Ethiopian said unto Jeremiah put now these old cast clouds and the rotten rags put them. Ebedmelech wee sị Jeremiah si ewere akwa ndị a nke a gị were ewekere onwe ya under thy arm poles and Jeremiah did so. Jeremiah wee mee otu a so they drew up Jeremiah with cords and took him up out of the I was tó kù tán. Jeremiah remained at the court of the prison. ọ̀wọ́ ẹ̀nàdó na ẹgbẹ́ ọmọga. hallelujah. say amen. amen. I am so happy sir. obìnrin àtọ́ mọ̀ God delights in using the foolish things of this world. ọ̀nà tó Chineke ọ̀tọ́ iji ihe na-abụghị ihe wee mee ihe. Somebody sitting down here ever since this meeting has been flowing. onye na-ebe a kamgbe ihe a mmemme a na-aga n'ihu ọgbakọ a na-aga your heart obi gị have been bleeding na-agba ọbara you are saying ị na-ajụ sị I am rotten ana m enwe ihe mpaghara I wish I knew this before ah, ọ dị nneọma ma ọ bụ na mmaara ihe a kamgbe somebody sitting down here otu onye na-ebe a your heart is bleeding obi gị na-agba ọbara you are saying ị na-asị have wasted many years. ọtụtụ arọ anago m n'iyi. and I am a rotten human. abụ onye rere. where do I start? where do I go? ike oge bụ nje bido. let me tell you you are the kind of instrument he is looking for. ịbụ ụdị ngwa agha Chineke na you are not following now. na-esonyere. are you following? ị na can you imagine old rag? ị maara akwa ochie kara nka. rotten rags. akwa ochie kara nka. Mercy picked that rag. Ẹ̀bẹ̀rẹ̀ wo rí prayer. Excuse me, how do we get to have rag? Kedụ a ga-esi wee ruo n'ogo na nweziri akwa si na ọkara nka akwa ochie nke kakwuru nka. How do we get to have rags? Kedụ a si eme wee nweta akwa nka akwa ochie. An overused overuse it. What do they use it to do? Normal thing you use rags to do. use it to scrub the floor. When you want to scrub the floor, do you use leg or, or hand? Eh? Oh, ah, That's how to handle rags. Oh, Especially rotten ones the thing will be so bad that you wouldn't like to touch it with your hand. I'll ẹgbẹ́ me. yìí sì ọjà sí mi lójú aka. it was that thing that lifted a prophet. Yeah, kéjì ọ̀pọ̀ ní tó ń yá from the dungeon. no, olùyìn. there oh, mm. are prophets of God. e nwere ndị amụma chineke. in beer palace. nọ na ebe eh, a na-aṅụ mmanya n'abalị. who will lift them. onye ga-eji akpọrịta there are young boys now smoking Indian hemp in the bush. e nwere ụmụ okorobịa ndị nọ ugbu a na-anwa nwere powerful prophet. ndị a bụ ndị amụma chineke. who will go to that dungeon. onye ga-eje n'ebe ahụ n'olulu a kapụlite ha. to pull them out. ka kpọpụta ha. there are some of you. enwere ụfọdụ n'ime unu. the certificate. asambodo. you are carrying. ichi you collected it with sex. yìí ṣe àpamìkó wọ́n pàtàyà. you needed to return that. ọdún màá ní ìyẹ̀wò àti drop it God cannot back that certificate up. tọ̀gbọ́yà Chineke ayé àpàdé rẹ̀. I tell you again pulling my ear don tell me treat you with that certificate. náà ló dákẹ́ náà ntì ẹ kọ́ ẹ kọ́ ọ́ ní zùtẹ́gẹ́ dé na certificate yà. God will send some rags. But we ezitara your heart and then pull you out of that mistake Well, lọpụta gị na ihe you will also gị onwe ikwa n'otu a you like this gị nwa n'ebe devil poverty evil spirit mmụọ have been using you as rat ne wɛrɛ kɛ n'a yɛ mɛli k'a kwan po fun. they only make you drink. ne bɛ kɛ n'a ko mayaba ya. to drink. i n'a ko maya. they tell you drink and forget your soul. wa cɛ ko ye mugi. you drink. i n'a ko and you are drunk. ewu fiyawu bi dɛ. and you sagala ye. i n'a ma jigi. and demons are laughing. ni mo mɔ ja n'a ma. so look at a prophet. n'a sinɛ dɔ ɲa mɔ. inside our dungeon. ɔn bɛ bɛ bɛ in this place. ne ba God is pulling you out. sinɛ kɛra o bɛ taa kɛ amen? Amen. God is pulling you out of this dungeon. Na gbogbo tẹ́jú ní olùlú àná. Dungeon of addiction. Olùlú nke àwọn ike bàbá. Dungeon of drunkenness. Olùlú ahụ nke bụ nke mmanya. Dungeon of fear. Olùlú nke erojọ. Can I still amount to anything in God's hand? Nke gị àwọn ìlú ga-abara Chineke. Why are you asking? Ka ị na-ajụ ụda jụrụ. My life is rotten up. Ndụ gị anaghị Go and read Jeremiah and see. That's why Paul kì í fẹ́. The problem is not your rottenness. Ìṣòwò abúlé ìyẹ̀wò rẹ̀. The problem is can you yield? Ìṣòwò kébò ìyẹ̀wò ike ẹ̀yẹ̀rẹ̀ aka Chineke. And pass through God. Ìwé ike gas ẹ̀yẹ̀rẹ̀ aka Chineke. Can I hear amen? Amen. Can you submit to God? Ìwé ike yẹ owó gị n'aka Chineke. Can you say yàrá máa? Ìwé ike ṣe n'ẹnu mú. Send me. Ziga m. Yàrá máa. Ìwé ike ṣe n'ẹnu send me. If the Lord needs someone, here am I. Send me. You are not just here in this world. Alone in one to live and eat and shit and go to school and marry and produce children and buy. There is a Jeremiah to lift up. There is a Jeremiah a pillar of the dawn. Ewe Jeremiah ga-abịapụta n'olulu. And it is rotten the rags. Oh, bụ rag eh, nke mbe nke mkpofu. It's not Italian suit. Rotten the rags. Oh, bro, akwa nke rere Your family members are using you with legs. ndị ọzọ ejighi na-asọtọrọ when they talk about you they say that idiot. akwụkwọ maka gasị onye oh, efu efu a. what does he amount to? A echi man your kindred people don't count you. because you don't have jeep you don't have bicycle. whenever they remember you. whenever they remember you like this. I'm also. there is any time we I remember that man. This woman. Onye They will just. They will just frown their faces. I hear God saying. Ana nke Chineke na-asị. You are my choice vessel. N'oge nwa bụ onye nke m rọpụtara. I'm not talking to entertain you, I'm telling you Bible. Ana m agbago akwụkwọ nsọ, ọ bụghị ka just mee gị obi ụtọ. It's not just for you to say me. Ọ bụghị ka iwesi mee. I see it in my Bible. Afọ m ya n'akwụkwọ nsọ m. Rotten rags. Akwa nke kara nka. Ka dere thirteen times abortion. He said we can still use this one. We can still use this one. To help you, Jeremiah. I think we will start praying. Mighty through God. Have you seen it? that there is nobody here that cannot do something. That, that's why I didn't show you people my you know, prominent names. Uh-huh. I showed you rags. No, I didn't show you rat. Rats. God used rats. God Chineke na-ejikwa oke. God used the rat. Chineke ji oke n'ọrụ. When the Philistines captured the ark of God's covenant and they carried it to, to Philistine. Mgbe ndị Filistian jidoro igbe ọgbanụ nke Chineke bunye ya n'obodo ya. It was rats. Makwa n'oke. That God sent. Ka Chineke zigara ebe ahụ. And brought back his ark. O metara igbe ọgbanụ ya. There are rats here. E nwere ndị oke e nwere oke nọ ebe a little little Belgium rats. no, no, oke Belgium. Okay, African rats. Uh, okay, Kenya, Africa. Rats from Benin. Okay, <laughs> nke na Benin. when the politicians around your place when they want to talk about you they say that rat ndị politician ndị ndọrọ ndọrọ ọchịchị ha bịa ikwu maka gị asị ara onye oke oke oke a they say that rat oke a dera achị ọchị you know what god did ime chineke mere god went to the bush chineke jee n'ime ọhịa and called mouses mouses wee chịkọta oke wild oke nọ n'ọhịa some wild boys from benin here enwere ụfọdụ nwokorobịa ndị wara wide net of me because of where they are coming from. Why? Because there was nobody to domesticate them. That was the kind of rat God called. Oh, you know what God did? When God called all of them. I don't know how many but there were. You know what God did? God brought poisons. looks like infectious diseases. ọ̀ya ni ẹ̀fẹ̀ẹ̀fẹ̀. and injected them. wọ́n bá yẹ kí hàn án. injected it. in. yẹ kí a hàn án. and say, I am commissioning you. Bite everything. Contaminate everything. Go to the Lord. Go to the families of the lords of the Philistines. Bite their bread. Jump into their soup. uh, drink their tea poison it. báwo ló ti ti ọ̀nà tea. are you getting my point? bite their indomie. Ndem humans may anytime you see open before lords of the Philistines. Ndị si ndị si ndị Kristian. What did God use? Ọ ya kachiri kejì bọọlụ. Rats. Oke ọfịa passing through God became mighty. nke sitere na Chineke wee bụrụ dike. those mouses entered the land of the Philistines. ụfọdụ ndị a wee baa n'obodo ndị infectious contagious disease. wee bụrụ ajọ ya na-efe wee na-aga. rats. oke ọfịa. they were biting everything. a na-ata. ihe ọ na-afụ ata they see bread they bite it. àpò bread na tán once they they chop off little junk. chunk. ó bẹ́ẹ̀ ni wọ́n máa ta bread na bread. the bread is contaminated. bread a ní yẹn agbóyè bọ́ọ̀yà. this big law. ndí ndí of the philistine. ndí sin christian. they didn't know what God was doing. àmọ́ ayé tí ne kẹ́ mẹ́ you know what God did. ìmọ̀ tí ne kẹ́ mẹ́ God was using this little little little rat. tí ne kẹ́ mẹ́ mẹ́ problem àwọn ènìyàn and they had speed. I just saw that speed. Àwọn èrò sọ. Within some time they have already conquered the entire land. Wọ́n bẹ̀rẹ̀ ògùn bá gbọ́dọ̀ ìgbòho náà sọ. Suddenly. Mèrèdè. Disease called emerald. Àjọ ọ̀yà náà pé emerald. Ọyọ fi started growing from their private. Iye na iye na efi efi na ngada mmadụ. N'ebe nzuzo mmadụ. Suddenly the thing be so big they are walking like this. Ìyá ọ̀ wee tó dịka onye dara ibu they will say my lord spiritual and temporal As why are you talking like this. <laughs> èyí náà yára ètò ẹ. he said i don't know. ẹsẹ̀ máa kọ́ mi tẹ́lẹ̀ mẹ́nu. i just woke up and this thing started growing. ẹ̀mọ̀ra fúnṣẹ́ náà ń wọlé ní ètò. they will go to hospital. ẹ jẹ́ òun ọ̀bọ̀. they will diagnose. ẹ̀yẹ̀já ẹ̀yẹ̀já. they will say there is no drug for this. èrò ọ̀pọ̀ ya ẹ̀jẹ̀ àgbọ̀nyà. and they were dying. àná àwọn sẹ́sẹ́ suddenly. Namerede. They started checking. Àwọn olùjọba. They said what is happening. Kedu yẹn lẹ́nu anyi a? What is happening? Kedu sọ́kọ́ anyi wẹ̀rẹ̀? They said. Àwọn ẹsẹ̀ dararat. Mẹ́wòrán òkè. Dararat. Mẹ́wòrán òkè o. Dararat yà. Mẹ́wòrán òkè nínú ọba. You would like to say amen. Amen. You will only say amen when I say there billionaires here ebi yàtọ̀ na mbembe si na wani milioni asi n'ebe a. darara atia. enwere oke n'ebe a. darara atia. enwere oke n'ebe a. God will inject diseases in you. Chineke ga-akụnye ọya understand. I'm not talking about you becoming sick. You will carry an infectious disease. Ị ga-ebu na-efe efe when you meet somebody. orí ìdè. ordinary ordinary question. are you born again. sọ́sọ́ jùlọ kí yàgbẹ́ yàn àmúgbógbó ọ̀zọ́. the person will become restless. ó yàn mọ́ nígbà ìdùnnú ike. amen. are you born again. àmúgbógbó ọ̀zọ́. that's all. ó sì gbogbo àwọn. and the, the person is contaminated. ó yàn à ń sọ bá àdìgbò yẹn. before you know it ẹ mẹ́rọ̀d.

cat. Do you know cat na pussy cat. Uh, human beings will be walking like pussy. Mother anya na-eje ije pussy. they walk like this. Mm. they walk like this. Mm. they call it cats. a na-akpọ nke ahụ ahụ iche pussy cat. and people pay for ticket to come and sit down and watch ladies walk. ndị mmadụ na-akwụ ụgwọ bata na theatre ebe na-ekiri ihe ndị a. when you bite them. ịta ha. by asking just a simple question. Sọ́ọ̀sì ìbára ju kejì o. The virus will enter. Virus sábàlì The emerus will begin to grow. Emerus ọ̀dọ̀ ekele. The way this girl walks will change. Òtó oh, ṣe change eh, change. Ọ̀wẹ́. Eh. Oh, eh. Give us catwalk. Asaama neseni jera yi. You will say something is growing here. Jera yi ṣe kusasi mba I can't do that today again. Agẹ́bẹ̀ mi mi hàn wọ́n. What happened to you? Kí ni ìmẹ̀rẹ̀ I met a rat. Oh, nwere Okay? He's And they told what? Oh, you came on a Rats. Okay? One small boy, one small girl, one uneducated mama. Oh, to one boy, to one Colombia. Before I get one, but there is a holy plague. Oh, where? Oh, yeah. A disease. Get me so. He Just don't let him meet you.

a man of God will sit down on a chair and stand up and walks away and you go to sit where he sat you are in trouble. onye nke chineke ebinye si n'oche wee pụọ ị gaa nọdụ anyị n'oche ahụ ị nọ na nsogbu. when i finish in any hotel where they lodges me. mgbe ọ na-esi na hotel wee na-apụ ebe edobere ya. are you following. yes sir. anytime they lodge me anywhere by the time i'm through ebe ọbụla edobere mgbe ọbụla mgbe ọ nọchara ebe ahụ i normally lay hands on that ana m ekwesị aka n'akwa ndina I will drop some infectious diseases. Ana m ekesa ụfọdụ ọrịa n'ebe ahụ. When I enter, I purges the bed. Mbata abata nsacha anya sacha. Many things happens in the hotel. Ọtụtụ ihe na-eme n'ụlọ hotel. Very dirty place. Ebe hotels. Hotels. Ebe onwe ya. Very dirty hotel de bɛ tɔlɔ dɛ. no matter how they marble the wall. n'a ko yɛrɛ ja si wɛrɛ bɛ fiyɛ marble the floor. o bɛ fiyɛ jaa nin it is a dirty place. e bɛ jɔrɔ n you need to see what happened at your back. i ko se kɛ i you need to see what has gone pass through this bed. i ko se kɛ i fiyɛ mɛrɛ na k'a I once sat somewhere and saw condom. onye n'otu oge ebe ọ gara ọfụ ihe a condom. used condom. hit somewhere in that hotel. Let me leave that. When I finish, I normally speak on that bed. I'll tell God that since I have laid my body here. Eh, wee sị chineke ebe ọ bụla m mechara wee dinagharị m n'akwa plant your fire here etinye m ọkụ gị no matter how many times they washes the bed sheet n'agbanyeghị ugboro one ha ga-asa asụcha akwa this fire will never quench ọkọ àǹtí ẹ̀rọ bá ọ̀gá yà nyẹ́. anybody that comes here man or woman married or single to commit fornication they will fall into the fire. onye ọbụla nwoke ma nwaanyị nke ga-abata ebe a ga-akwụnye iko ọ ga-adanye n'ọkụ a. I will carry my bag and I will leave. Ụlọ akpọm na-akpọ akpọ. I have not had testimony yet but I will have. Atabeghị m akụkọ ama banyere nke a mana aga m anụ. Rats. Rats. Akwakara nka it was those rats that delivered oh. the lost glory. òkè oh, ndị a bụ ihe nke wa chetara otuto oh, nke faith. you didn't say amen. sọgbọn mẹ. giants the rats they dealt with them. ọ ndị otu ndị a bụ ndị oke oke mekpere arụ. until they started crying. n'oge fa bidoro akwa. thousands of them ọ̀tọ́tọ́ n'ime ha hụrụ okwute was an alarm in the entire land of the Philistines. ee nwere iti mkpu n'obodo Filistia niile. it was not AK-47 that God used. ọ bụrụ mgbọ mgbọ oyibo. it was cords. ọ Chineke. cords. ọ eriri. and uh, racks. na oke. Okay? and uh, no rats. Yeah, apakaranka. And then rats. Mm, okay. Nkofia. Even wild one. Nkofia. Mm, you have been wild. Ebu onye na-agbagbu ọhịa. You have been a headache to our generation. Ebu isi ọwụwa wee nye ọgba anyị. Whenever your name is mentioned. Ebe ọbụla akpọrọ afa gị ndị mmadụ efe n'isi. People will hiss. Ndị mmadụ efe n'isi. Ọsọ said chineke sị you are the kind of person i have been looking for na ụdị mmadụ ụdị mmadụ gị ka ọ na-achọ let us pray ka anyị chineke the goal of this meeting is to raise an army ihe bụ ebumnobi ọkpọ okwu akpọrọ bụ ka a zụpụtara chineke izu ya ya if it is not achieved this meeting is wasted ọ bụrụ na nke adịrọ na mmezu ị ma na ebumnobi ezi okwu okwu a That's why we are, that's why we are coming back to it. na mbatara anyị ji na-ekwukwe agụchekwa anachekwa n'ime ya. We are coming back to it. anyị ga-anachekwa ihe ọzọ. We we pray we have been praying for you for your healing you have been falling down and rising up after rising up become an army. anyị na-ekpere ya ekpere ị na-enweta ọgwụgwọ nsọ ị na-ada Either ịdasi ebinye ihe chọka ịbụrụ e bụ agha soja onye agha war is charging at us agha agha na-ama jekejeke n'ọnụ ụzọ the church is under siege nzukọ kraịst nọ na nnọchite n'agha you are trying to tell us you are a rag ị na-achịkwa anyị n'ebuo akwa kara nka rotten rag akwa kara nka I'm, I'm a woman nwaanyị ka m bụ I'm just a girl last born ọ bụ obere nwa n'ikpeazụ eh, I didn't go to school Never mind, uh, How I wish I, I am a graduate. Oh, no, because Masim Morak, my boy, eh, eh. Yes, I, I am orphan. Uh, people call me bastard. Oh, my mother delivered me in her father's house. And I am rejected. Ah, and, uh, these are your stories. What God says. mighty through God. Can I hear amen? Amen. What did I say now? Give me m kwuru? What did I say now? Mighty. through God. If you want to know how God works. Pick something as a prayer project. Pick a matter as a prayer project and go inside and begin to address that and give that in one week. wòye sì ihe wòye baa n'ebe ekpere gị kpebe ekpere maka ya onye otu izu ụka ka ebunye chineke you may not have the grace to call for city-wide crusade we are not talking about everybody going out to call for city-wide crusade. ẹnì kí ẹni ń yẹn àmàlà ìhà àmàlà ìjà pọ̀ òkùnkà ájá mọ́sọ̀ ọjọ́ wọ́n ti ìzọ́ta the redeemer's armed forces fight on their knees. ndị agha nke onye mgbapụta gburu ikpere ha ka na-ebu agha. it is a battle you fight on your knees. agha gbara ikpere. it's not about noise. ọ bụghị ihe mkpọtụ. it's not about fame. ọ bụrụ maka ndị mara amaara gị. it's not popularity. ọ bụrụ na ka ndị amaara gị nkwukwu. it's about understanding the principle. ọ bụ nghọta ụkpụrụ a. I am a rag. abụ m akpatara. nobody knows I am there. Onwere your man and then you goes to God. He said, Lord, can you please inject a plague in me? Chineke biko iweta ịgbanye ncheja anyị ime As small as I am, uneducated as I am. Otu a ndị agbanyeghị m agụghị akwụkwọ. You don't need to speak English to to to to win Igbo land for God. Ọ dịghị mkpa na okwu oyibo ka ị ga-asụ. You may you may not you may not need Elizabethan English Elizabethan English. Enwe e, e, ike ọ dịghị mkpa na ị ga na-asụ oyibo ndị England. Good. Ka ị wee nwee ike rute obodo anyị. win Benin. You don't need Elizabethan English. Ọ̀gbìn Èkó ìgbó dátọ̀ kí ni ọmọ ya. To win Delta State. Kí o yí Delta State ni. English. Ọ̀gbìn ìgbó kí it is you it is a rat. Ọ̀gbìn òkè. Passing through God. Ị ga-esite na Chineke. Bet me. Kpọm n'aka. You be mighty. Ị ga-abụ erike. Ọ̀ma tí. Gbọ́. come out. Stand up. Encourage yourself. My generation My generation My generation My generation

respond to God now if you can respond. Gwa Chineke okwu ugbu a ma ọ bụrụ na ị ga-agwa ya. Show praise. Men and brethren, mighty true God. Ọna ndị nwoke na ndị nwanyị ndị dị ike site na Chineke. Mighty true God. Ndị dị ike site na Chineke. Yes, you are a rat. Ezie, ị bụ oke. That qualifies you nke a bụ ihe eji mara gị even a mouse oke oh, ọfịa wild young man oke oh, ọfịa wild in nature oke ọfịa na ori ya the bible says mighty through god ọ dị ike site na chineke by the time you passes through god means na chineke ga anointing is injected anyị tinyego n'etiti mmanụ grace is injected etinyego amara utterance is injected wisdom is injected patience is injected long suffering is injected prayer life is injected mighty true God mighty true God excuse me daughter don't ever say I am a child. everybody must fight in this battle. onye ọbụla onye ọbụla dị mkpa n'agha. there is no discharge in this war. onwere se ịkpa alụkpa onye bụ ọzọ. there is no discharge in this war. onwere ga-ase anaghị agbata anụmanụ. everybody must fight. onye ọbụla ga-eso obi agha. let the weak say I'm strong. onye na onye na dị ike sị adị m ike. let the rotten rag say I am available. ka onye ọka nkirika akwa kara nka sị nyanụ m ebe a. let all the ropes say I am strong. kedu Dieu say admitted. Not all the rats say I am strong. I'm say admitted. Why are you saying I can't do anything? Can you not say what you pray now? Open your mouth and begin to pray. My Lord is mighty true God. Mighty true God. That's the beauty of it. Stop looking at yourself just through God. Through God. ọsẹlẹ true God site na Chineke mighty true God mbilike site na Chineke the rule of the game is mighty true God otu esi eme ihe mmemme a bụ lọga bụ site na Chineke saa mighty true God mbilike site na Chineke man of God mighty true God onye nke Chineke mbilike site na Chineke mighty true God mbilike site na Chineke mighty true God mbilike site na Chineke that's the rule of the game otu a ka esi that is the principle otu a mighty mbilike true God. God. Site na Chineke. For whatsoever is born of God. Onye ọbụla nke ahụ site na Chineke. Even if that thing is a rat. Ọgbọ n'ogbu oke. Even if that thing is a rat. Ajọ n'ọbụ nkirika akwa. Even if that thing is a mouse. Ọgbọ n'ogbu oke ọbịa. Whatsoever is born of God. Ihe ọbụla nke ahụ site na Chineke. Even if that thing is a stone. Ajọ n'ogbu okwute. Shall overcome the world. Ọ ga-emeri ụwa open your mouth and pray open your mouth and pray to pray begin to pray begin to talk to God tell God I am available thank God for giving us hope again thank God for giving you hope chineke nyere ya olileanya ọzọ God is saying to you there is hope chineke na-agwa na gị sị na olileanya dị when there is life there is hope ebe ndụ dị olileanya dị for the fact that you are alive there is hope benode onanyade mighty true god ndị ike site na chineke child of god mighty true god nwa chineke ndị ike site chineke submit to god nye onwe gị n'aka chineke allow him to make you were nyere ya ka o mee see how he picked the littered ropes wee na okposi wee tụtụtasị eriri awụsa n'ala strands of ropes litter eriri eriri awụsa n'ala being trampled up and down by men and women ụmụ mmadụ ndị nwoke na nwaanyị na-azụ ụkwụ used and abandon. nke chineke eléyìí ètò sídùú. Truly we are rejected. Nga jùlọ àjò. Jesus Christ big them. Jesus Christ ga tó bàtà sí àná. And then make them a mighty sword. Yèé mẹ́ àbúrúgbó ìta. A mighty koboko. Bóró nnukwu koboko n'aka ya. Wake up the mighty men. Kpọtee n'ihe. Mighty mighty God. Ndị dị ikpe fena Chineke. Mighty. Ndị dị ikpe. Mighty true God. Ndị dị ikpe site Chineke. Who told you that you can't do anything? Onye gwara gị na ị pụghị ihe ọ You are saying who knows I am there. Ị na-agụ sị onye mara na m nọ ebe I am not counted anymore. Aláàgbéyẹ̀tì ní ìhàn also. Mighty true God. It rejoices my heart that myself as a rock can become mighty if I yield and passes through God. Oh, ọ na-aṅụrị ọṅụrị ọ na-aṅụrị ebu ahụ aṅụrị n'ihi na amaara m na mụ onwe m dị ka nkịrịka akwa kara nka na site na Chineke gaa. mighty God site na Chineke mighty true God ndị n'ike site na Chineke how can you advance the kingdom of God in that university now. Kedu otu ihe tinye buru ala efe Chineke gaa n'ụlọ ụlọ akwụkwọ dị elu a. You are not just there to collect certificate. Ọ bụghị asambodo ka ije ka ịnata naanị ya. Check for what to do. Ask God for wisdom to do that. Rịọ Chineke amamihe ị ga-eji mee nke a mighty true God lórí ike site na Chineke Father inject some virus in me holy virus na nyewere njegide nsọ tinyerire ndege when I cough <laughs> tọ́lá mú nkwa nkwara nkịtị people are contaminated ometụta ndị mmadụ anybody that touches me like this onye ọbụla metụtụrụ m arụ is contaminated ọ bụrụ na ọ bụrụ ọya mighty true God. Ndị dị ikpesa na Chineke. Don't say I am a child. agbọ̀nbẹ̀rẹ̀ wọn. don't say I didn't go to school. asikwana èdèyí máa gbogbo. don't say I am a professor. asikwana àmọ̀ ọ̀kàtàmárà ní don't say I am too educated for this. asikwana agbọ̀nmọ̀ akwọ́ nínú ẹ̀yà abúlé ní ẹ̀jẹ̀. don't say I am rich. asikwana agbọ̀nbẹ̀rẹ̀. don't say I am poor. asikwana agbọ̀nmọ̀ ọ̀gbẹ̀yẹ. rich or poor educated or uneducated. n'egbọdọ arúgbó ọgbẹ̀yẹ n'egbọdọ ọgbẹ̀yẹ n'egbọdọ akwụkwọ. mighty true God. ndị bụ ike site na Chineke. Mighty true God. It's not mighty through university. It's not mighty through university. It is mighty true God. Ọ bụ ndị Men has always been the weapons of war. ụmụ mmadụ abụbụ ori ngwaahịa n'aka chineke ijigbu agha god make me a forger of weapon forger rịọ chineke ka o mee gị ka e bụrụ onye e bụrụ nsụ na-akpụ ngwaahịa make me a forger of weapon rịọ chineke ka o mee gị ọkpụ nsụ madam pray That God will help you to forge your children into weapons of war. The mama, the mother of Moses, forged Moses a weapon of war. Mama Moses. Òrìlè Moses wèé mẹ́yẹ. Òbúrò mother ẹ̀ Samson forged Samson into a weapon of war and gave him to God. Mé Samson kpọ̀rọ̀ Samson dẹ́kun ozu ọ̀wẹ́ bụrụ ngwa ya òwe wẹrẹ yìí. how are you raising your own daughter. pẹ̀lú ètí tí a fi wípé ní ìwé ògì. are you just raising them with cosmetics. pẹ̀lú ètò ìṣe ọ̀gbìn gbẹ́lọ́ọ̀nù mẹ́kọ́. eye shadow and eyelash. kí tí a fi wípé ògì. repent this afternoon. ṣe yẹ́rì yẹ́rì èyí à. Thank you, Father. In Jesus' name we have prayed. Amen. of Jesus Christ. Amen. Lord, thank you. Thank you. I need energy for simplifying the message. The message is not sophisticated. It's very simple. This is a glucose. To some of us that are fainting in our heart. Because of our past lives. It is a glucose. To some of you that are discouraged. You are saying see me now. See, I'm etching. I didn't know this before. I God says, Chineke na-asị mighty true God. Ndị ike sị na Chineke whether old or young. N'ebe okenye na-ebu nwata fada nna pick these rags. Were akwa ndị a kara nka. Fada nna educated or uneducated. Ma ndị gụrụ akwụkwọ ma ndị na-agụrụ akwụkwọ. Rich or poor. Ma ndị ọgaranya ma ndị ogbenye. White or black. Ma ndị ọcha ma ndị ojii. Break these rotten racks. werelu akwa ndị akara nka na-esi. say amen. amen. I didn't hear your amen well. amen. father. now break these racks. were akwa ndị akara nka. there are jeremiahs. e eh, jeremiahs. mighty prophets. dị but are rotting up in the dungeon. Honey, let us na-erekasị erekasị n'ime ụlọ nga use these racks. were nye were akwa ndị find vessels unto honor in these racks. we akwa ndị akara nka were ewepụrụ use them to raise our jeremiahs. were ewepụrịta jeremiah in the name of jesus christ. amen. father pick these rats. na were na akwa ndị akara nka. rats rats were okembia okembia okobia inject your power kunye omegi n'ime ya brethren say amen i am praying amen we are not dehumanizing you anyị adịghị eme gị ka isi na mmadụ pụọ yes we are not dehumanizing you anyị adịghị eme gị ka anyị we are talking the word of god and you know anyị na-ekwekwu chineke anyị maara so i want god to pick these rats anyị chọrọ ka chineke wee ruo oke ndị a father inject holy viruses chineke were nje dị nsọ tinye n'ime oke ndị a put power in us tinye ike gị n'ime anyị defend us against the lords of the Philistines. Ìgbé ayé lòdìdé ní sí ìkéwì Philistines. Use these rats. Pẹ̀lú òkè ndí à. To recover the lost glory. Kí ló wá àjídé? Òṣìṣẹ́ òkè. Amen. Amen. Lord. Oníwọ̀n àyè. That when we cough. Kàmbá ìpàrọ̀ para. Perhaps. Perhaps anybody around us must be contaminated. Òkúrú ọ̀yà. That when we shake hands with people. Onye kwere n'aka. Unbeliever will be in trouble. Onye na-ekweghị ekwe anọrọ na nsogbu. Backsliders will be in trouble. Ndị na-achị azụ anọrọ na nsogbu. Those that have compromised this faith will return back. Ndị nke ji okwukwe anyị agwa gwakọta. Amen. Amen. These rats were oke ndị a and use them were rụọ ọrụ to recover the glory. That was what say ebube ahụ. The Philistines have carried the ark away. Ndị Filistia ebulugo igbe ndụ ahụ. It was not jet fighters that you sent. Ọ bụghị ihe igwe agha nke ụwa ka eji eziga. It was mouses. Ọ bụ oke ọfịa. Mouses. Oke ọfịa you injected something in them. kí n kùnyàrú ekùnyàrú ihe nínú. and release them into the land. ìwé sọ ọsọ wẹ pẹ̀yẹ n'obodo. father on this mountain. nye a na go to your pharmaceutical store. jee n'ụlọ get holy viruses. wete nje dị nsọ. make us a plague. mee ka anyị bụrụ oyi bụrụ make us a scourge. mee ka anyị bụrụ make us a pestilence. mee ka anyị bụrụ oyi ya inject wisdom tinye amamihe n'ime anyị. inject power. tinye ike. inject ability to pray. tinye ume ga-ejiche ya. release us into the land. bizite anyị n'obodo. make us mighty through God. mee ka anyị dị na Chineke. in the name of Jesus. amen. thank you. kene dele gị. in Jesus name. amen. you have prayed. amen. We believe you have been blessed by these instructions. For further inquiries or counsel, please contact Vale of Hebron Seed Time and Harvest Revival Labels, Ogidi, Anambra State, Nigeria. Telephone numbers 0881 00 950 or 081 02 or 081 157 60673. Email more sure word of prophecy at yahoo.com. Gmail more sure word of prophecy 77 at gmail.com. Website www.veilofhebron.com. May the Lord grant you grace to walk in the light of the truth you have received in Jesus' name. Amen.